okpọnụ chiefoni eji m ose ọjị wee bịa ejikwa m nzu ejikwa m ọjị wee bịa were edo na ose ọjị m maka na asị na ndụ bụ isi kpọpụtara ụtụtụ ya kene Olisa maka na n'ọhịa dị ndụ ga-ekwu ihe ọ ga-eme echi abara ka nkene e Chukwu okike abịa ma n'isi ezinụlọ m n'isi ndị enyi m n'isi ụmụnne m gbara ụwa gburugburu ndị nọ eshia ndị nọ yurop ndị nọ mba amerịka na ndị nọ ala na ndị nọ mba afrịka dị iche iche tata bụ ụbọchị nkwụ ka m sị ka m were nzu wee kene chukwu oke abịa m wee na-asị na tata bụ ụbọchị nkwụ na tata ga-adịrị ụnụ na mma ise a sị na ụnụ jemana ụnụ ga-ejeru a sị na ụnụ nawa na ụnụ ga-anarụ ihe na-ekwekwe ya bụ ebe egbe e bere ugo nke si ibu ya ebe na nkụkwa ya ihe na-ekwekwe ya bụ na ọ ga-adịrị gị na mma tata ga-akara gị nya mma ihe ga-ekwu na echi gị ga abịa echi ọma ihe na-ekwu okwu ya bụ na ije gị tata ga-abụ ije mmiri ọ gaghị abụ ije nkụ ihe na-ekwu okwu ya tata bụ na ijeme na ị ga-ejeru ihe na-ekwu okwu ya tata bụ na ịnawa na ị ga-alarụ ihe na-ekwu okwu tata bụ na ihe ọma ga-emere gị n'eke mere gị n'oye mere gị n'afọ mere gị na nkwọ ihe na-ekwu okwu ya bụ na ọ ga-adịrị gị na mma ihe na-ekwu okwu ya tata n'okporo ụzọ agaghị erinata isi gị ihe na-ekwu okwu ya bụ na mmụọ ego gị ahịa tata mmadụ ego gị ahịa ihe na-ekwu okwu ya bụ na kọnekshọn ga-esi n'iru bịa kọnekshọn ga-esi n'azụ bịa ihe na okwu ya bụ na ihe ọma ga-achọ gị wee bịa nke ị ga-eri taata ga-abịa nke ga-eri gị agaghị abịa anụ ọbụla na-achọ ụkwụ gị ma ọ bụ na-achọ ndụ gị anụ a ka ị ga-eji wee tee ofe ihe na-ekwu bụ na mmụọ ga-agbara gị ọgụ mmadụ agbara gị ọgụ ihe na bụ na anya ọbụla agba anya ọjọọ na-ene gị na ọ ga-abụ ihe na-ekwu okwu ya bụ na ọ gị zọwa ụkwụ na ala si ụkwụ gbajie ya ihe na-ekwu ọfụrụ gị na-enwe anya n'elu si anya korokwu ya n'elu ihe na-ekokwu ya bụ ọfụrụ gị bewe si anya mmiri akụkọrọ ya n'anya a sị m ebe berekwa obere ihe na-ekokwu ya bụ nwa mma emewere nwa mmadụ nwa mma emewere nwa mmụọ nwa mmadụ emewere nwa mmụọ ihe na-ekokwu ya bụ na ọ ga-adịrị gị na mma n'ụtụtụ dịrị gị mma n'ehihie dịrị gị mma n'abalị ise ise ise megide ala megide ịnụ n'ala megide onye si na ọga ya dịrị anyị na mma e, elu megidewe ha ala megidewe ha o ọhịa megidewe ha ụzọ megidewe ha o mmiri megidewe ha o ala megidewe ha ịnụ n'ala megide onye si na ọga ya dịrị anyị na mma ọnya megidewe ha egbe igwe megidewe ha o ikunne megidewe ha ikonna megidewe ha o ụmụada megidewe ha Elu n'ala megide onye si na ya dịrị anyị na mma egbe igwe megidewe ha o osimiri megidewe ha o ọhịa megidewe ha okporo ụzọ megidewe ha o ụgbọala megidewe ha ịnụla ala megide onye si na ọ gaghị adịrị gị na mma ịnụ megidewe ha o ala megidewe ha o ịnụla ala megide onye si na ọ gaghị adịrị gị na mma mmiri megidewe ha o nnu megidewe ha o mmanụ megidewe ha o ọjị megidewe ha o ọsọ ọjị megidewe ha o nzu megidewe ha ịnụ n'ala megide onye si na ọ gaghị adịrị gị na mma ịnụ megide ala megide ịnụ n'ala megide onye si na ọ gaghị adịrị gị na mma ọ ga-adịrị gị na mma ọ ga-adịrị gị na mma ọ dịworo gị mma bụ ihe si na ọnụ Chukwu ọ ga-adịrị gị mma na eke ọ ga-adịrị gị mma na oye dere ge